buffalo shooting Onye ọcha dị afọ iri na asatọ agbagbuola mmadụ iri na amerịka ụbọchị iri na ise nke ọnwa Mee, afọ puku abụọ na iri abụọ na abụọ.